AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị ọma na-ege ntị anyị abịala ikwu okwu banyere ahụike anyị dịkwa na njikere ime ka ozi ya rute n'aka aka obi anyị ụtọ n'ihi na anyị na unu ga-anọkọ n'oge awa dị ugbu a okwu anyị ga ekwute taa bụ okwu banyere mmanya a na-aṅụ aṅụ mmanya a na-aṅụ aṅụ nke ndị okwu oyibo na-akpọ alkọhọl okwu a bụ okwu dị mkpa n'ihi na ọtụtụ ndị eketala oke na ihe aṅụ mmanya pụrụ ịkpata ma ọ bụ ihe ọma o ma ọ bụ ihe ọjọọ anyị ga-achọpụta na kpọmkpọm ole na ole ndị a anyị ga-eji kwuo maka ya alkọhọl ma ọ bụ ịṅụ mmanya mmanya na-egbu egbu mmanya na-aba n'anya ahụ ihe anyị na-ekwu okwu maka ya n'etufuo oge gịnị bụ mmanya na-aba n'anya mmanya na-aba n'anya bụ mmanya ọbụla emere ka ọ gabiga ọnọdụ nke isi na mgbe ọ dị ndụ bịa gabiga ịbanye na mgbe n'ọdịkwa mma ọṅụṅụ gịnị ka a na-ekewe ndị oyibo kpọrọ ya ndị oyibo kpọrọ ya famentation iji maa atụ ịpanye mmiri painapụl maọbụ nkwụgbọ panye ya n'ime iko panye ya hapụ ya ya na ọtụtụ awa ma ọ bụ nọvọchi ọnọvọchi ọ bụkwa ihe ọṅụṅụ ọ bụkwa ezigbo ihe ọṅụṅụ ọ gabigala ọnọdụ a na-akpọ fermentation ọ ga-abụzi ihe na-aba n'anya ịṅụọ e ihe na-aba n'anya ihe eji kpọọ ihe na-aba n'anya bụ na ọ na-aba n'anya anya agakwa na-ahụ otu o kwesịrị na-ahụ na mgbe mbụ ndị na-ere mmanya na-aba n'anya abịa na ihe onyonyo eme ya ka ndị niile na-aṅụ ya bụ ndị nwere aṅụrị ihe onye ọbụla na-amụ amụ na-achị ọpara iko nke ya onye nke apara apara aba aba mmanya anaghị na-amụrị amụrị ha sị gị na ndị a na obi na-atọ ha ụtọ mgbe ọbụla ihe a na-echefu ịgwa gị bụ na e nwere ọtụtụ ndị wụ nwaanyị na-enwekwa di nọ n'ụwa taa ihe kpatara ya bụ ihe na-aba n'anya ọtụtụ ụmụaka bụ ndị nọ na-enweghị nne na nna ihe kpatara ya bụ mmanya na nke otu mmanya na-aba n'anya ji mee mmadụ ha enwekwa nne na nna ma ọ bụ mmadụ enweghị di onye na-anya ụgbọala gara ṅụọ mmanya na-aba n'anya ọ ga-amakwa ihe ọ na-anya ọ ga-anya ya chefue na mmadụ na ndụ enwe adịghị abụọ ọtụtụ ihe mberede nke okporo ụzọ enyochawa otu ihe ahụ si mee a na-achọpụta na ọtụtụ ya ekeghị ụzọ atọ ụzọ abụọ maọbụ karịa bụ ihe gbasara ịṅụ mmanya na-aba n'anya ọtụtụ ọnwụ ndị a na-anwụ n'okporo ụzọ okporo ụzọ awara awara ọ bụ ndị ṅụrụ mmanya ṅụọ mmanya na-aba n'anya ọtụtụ ndị a na-egbukwa mmadụ ndị ogbu mmadụ bụkwa ndị na-aṅụ mmanya na-aba n'anya akwụkwọ nsọ mere ka anyị mara sị na anyị na mmanya abụghị ihe anyị kwesịrị na-aṅụ mmanya na-aba n'anya abụghị ihe anyị kwesịrị na-aṅụ n'ihi na mmanya na-aba n'anya na-akwa mmadụ ịmụ ọ na-akwa ịmụ ndị na-aṅụ mmanya na-aba n'anya bụ ndị na-enwekwa onwe ha mmanya na-eme ha ha ekwu ihe na ha na-ekwesịghị ikwu jee ije ebe ha na-ekwesịghị ije ka anyị buru ya bata n'ezinụlọ ọ dị ọtụtụ ezinụlọ na-agba aṅụ aṅụ ihe na-akpata ya bụ ịṅụ mmanya na n'anya nwoke ṅụsịa mmanya ọ gbuo nwaanyị ya ilu nwaanyị ṅụsịa mmanya ọ na-erubere di ya isi ụmụaka bụrụ ndị ga-ata ahụhụ banyere ihe ọnọdụ dị otu a ọtụtụ alụmdi na nwunye agbakeela ụmụaka bụrụ ndị na-ata ahụhụ n'ihi oke aṅụmaṅụ ọtụtụ ụmụ nwoke ndị na-aṅụkwa aṅụmaṅụ aṅụmaṅụ oke aṅụmaṅụ mmanya ahụ na-edubara ha n'ụkọ ego ego niile ha nwetara emebe ndị na-arụ ọrụ esite oke ịṅụ mmanya ha mebie ihe ebe ha na-aṅụ mmanya ha mebie ihe enwere ka chụọ ha n'ọrụ onye agha na-arụbu ọrụ enwekwa ọrụ ụbịam ihe isi ike n'ihi ịṅụ mmanya ọ bụ ya mere akwụkwọ nsọ ji si anyị na mmanya na-aba n'anya na akwa emu bụ onye nkwama emu anyị kwesịrị ịgbara mmanya na-aba n'anya ọsọ gbara ya ọsọ n'ihi na akwụkwọ nsọ si mgbe ọ na-asụgharị n'iko ma ilele ya anya na ọ na-asụgharị n'iko ọ na-acha ọbara ọbara ilele ya anya n'ihi mgbe ọ sụgharịsịrị emecha ọbịa tụọ ka ajụ ala tụọ mmadụ ka ajụ ala lee n'ihe ahụ na-eme adị mma n'anya a na na-ele ya na-adị mma n'anya emecha ọbịa tụọ ka ajụ ala onye ajụ ala tụrụ bụ ihe ọma mere ya ihe ọma mefụ ya mmanya na-aba n'anya adịghị mma ndị niile ṅụrụ mmanya na-aba n'anya na akwụkwọ nsọ akụkọ ahụ agaghị nke ọma n'ihi na ha mechara meerie meerie mee ihe otu ha na-ekwesịghị iji mee ya mana taa n'agbanyeghị oke mmụta n'agbanyeghị ọtụtụ agụmakwụkwọ n'agbanyeghị ihe nnweta n'agbanyeghị ihe niile bụ ọganihu nke ụmụ ụwa na-enwera mmanya na-aba n'anya ka bụkwa onye iro mmadụ ka bụkwa onye iro ezinụlọ bụkwa onye iro ụmụ akwụkwọ ụmụ akwụkwọ ndị nọ na mahadum ụmụ akwụkwọ ndị nọ na kọleji ọbụ ọbụla a na-aṅụbiga mmanya ókè amechazie a ga-anụ akụkọ akụkọ ọjọọ mmanya abụghị ezigbo enyi mmanya na-aba n'anya ebe ọ na-ewute ewute bụ na n'agbanyeghị ihe niile mmanya na-aba n'anya na-akpata ihe ọjọọ niile enwekwara ndị na-ere mmanya na-aba n'anya enwekwara ndị na-ezi ya n'ihe onyonyo enwekwara ndị na-asị ụmụ okorobịa na ụmụ amọbịa ṅụnwanụ mmanya kekwanụ otu a ga-esi wee gboo mkpa dị otu a ọ bụ ịgwa gị gị onye na-ege m ntị wezụga aka gị na mmanya na-aba n'anya kwadokwa ndị enyi gị ma ụmụnne gị ndị ezinụlọ gị si ha wezụga aka ha na mmanya na-aba n'anya na mmanya na-aba n'anya akpọlala ọtụtụ mkpụrụ obi ala mmụọ mmanya na-aba n'anya emebiela ọtụtụ ọgbụgba ndụ mmanya na-aba n'anya adọsala ọtụtụ ezinụlọ mmanya na-aba n'anya e, e, e, emepụtala ọtụtụ ndị di ha nwụrụ anwụ ọtụtụ ụmụaka bụ ndị nọ na-enweghị nne na nna mmanya na-aba n'anya abụ enyi anyị anyị kwesịrị ịgbara ya ọsọ n'ihi na ndị na-eresi mmanya mana ndị agadi oge ha agafeela ndị ha na-achọ nwudo na ọnya bụ ndị ntorobịa anyị sị ka okwu anyị na-ekwu ka e were gawa n'ihu ka ndị ntorobịa ka e wee gbochie ha ịbụ ndị ga-abụ oru nye mmanya na-aba n'anya otu a ka ọha anyị n'ọnụ ajimaka na nke a ga-enyere anyị aka ka anyị wee bi ezi ndụ ndewonụ na-ege ntị ị ma na arụ anyị bụ ụlọ nsọ nke kraịst ị ma na ọ dị mma ka anyị doo ụlọ nsọ nke kraịst nsọ ka ngọzi ya wee dakwasị anyị onye na-aṅụ mmanya na emetọsi ahụ nke kraịst ọ dịrọ mma enyi m ọma na-ege ntị gbalịa mee ihe dị mma gbalịa ma ihe ga-atọ chineke obi ụtọ gbalịa bụrụ nwa chineke n'ime mmụọ na eziokwu anyị ekelela onye nyere anyị ozi ọma nke ahụike nke taa nwanne anyị nwoke nnamdi ogidi anyị na-asị ka chineke gbaa gị na ezinụlọ gị ume ka chineke nọnyere unu n'ihe niile nke unu na-eme onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anọ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel levi chekwutakwa na nwere ike kụrụ anyị n'ekwentị na 6363 7224. ọ bụ na ị nwere ajụjụ ịchọrọ ka anyị leba anya nọmba wan skul rod aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị taa duru m bịa nso onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata nwanne anyị nwoke onye mgbasa ozi emmanuel livi ka onye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ obi ụtọ ka m ji na-anabata gị gị onye igbo na-ege ntị ngọzi chineke bara gị ụba anyị na-aga n'iru n'ịnụ okwu chineke n'asụsụ igbo onye nwaanyị nọ na njikere izute gị n'ebe ahụ ị nọ n'oge a ana m egwetara gị isiokwu nke na-asị otu n'ime ihe isi ahụ jehova n'anya otu n'ime ihe isi ahụ jehova n'anya anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ abụọma otu narị na iri na isii amaokwu nke mbụ otu narị na iri na isii amaokwu nke mbụ david na-ekwu otu a ahụrụ m jehova n'anya n'ihi na ọ na-anụ olu m bụ arịrịọ amara m niile ka anyị kpee ekpere onye nwe anyị meela anyị na-arịọ ka ime ka anyị mara ụzọ gị n'oge a gogo anyị obi dịka okwu gị sịrị dị n'aha jizọs amen amarala m na o nwere ọtụtụ ihe dị iche iche mmadụ pụrụ isi hụ ibe ya n'anya amakwarala m na o nwere ọtụtụ ihe dị iche iche ị pụrụ isi hụ chineke n'anya otu n'ime ihe isi ahụ chineke n'anya bụ nke a n'ihi na chineke bụrụ ụzọ hụ gị n'anya baịbụl sị na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ịla n'iyi ịpụrụ isi nke ahụ chineke n'anya ịpụrụ isi nke a nye ya onwe gị ịpụrụ isi nke a dabere n'ike ya mana m eme ka ị mara n'oge a n'ọdụ otu ihe ọzọ isi ahụ chineke n'anya ọtụtụ mgbe anyị na-eme ihe a ma mgbe chineke na-eme ihe a ọ naghị akpasuo anyị ịhụ chineke n'anya anyị na-ewere ya dịka ihe na-adịghị ihe ọ bụ anyị na-ahụ ya dịka na bụ ihe o kwesịrị imere anyị amaghị m ebanyela ọnọdụ dị ike nke ukwuu na ndụ gị mgbe ọnwụ gbara gị gburugburu mgbe nsogbu gbara gị gburugburu gịnị ka ị pụrụ ime david na-ekwu n'akwụkwọ abụọma otu narị isi iri na isii amaokwu nke mbụ ana m ahụ chineke n'anya n'ihi na ọ na-anụ olu m ikpeela ekpere kemgbe jehova n'olu ị kpọkuola ya n'anya mere ya abịaza gị oko ị nọọla na ihe isi ike ya batara gị ụlọ gịnị ka ị mere mgbe ọ batara gị ụlọ ị nwere ọṅụ i kelere ya mgbe i kelechara ya o duru gị ịhụ ya n'anya gịnị bụ ịhụnanya ịhụ chineke n'anya na-eduru gị ime uche ya gịnị bụ ime uche ya ime uche chineke bụ ime ụkpụrụ ya gịnị bụ ụkpụrụ ya ime ụkpụrụ chineke bụ ime ụzọ ya gịnị bụ ụzọ ya ime ụzọ ya bụ idebe ihe o nyere gị n'iwu debe david na-asị ana m ahụ jehova n'anya n'ihi na ọ na-anụ olu m ị kpọkuola chineke mbụ ị kpọọla ya n'oge mkpa ọ zara gị ọ bụrụ na ọ zara gị o duura gị na ya n'anya o gị na ya n'anya o gị si naanị chi o duura gị si enweghị m onye ọzọ o duura gị si na ya ka m dabere n'ihi na david na-ekwu n'akwụkwọ abụọ mana ebe ahụ anyị na-agụ na ndụ ya n'ọdị mgbe ọnwụ gbara ya gburugburu ili bịakwara ya gburugburu ili meghere ọnụ ya ilomi ya ya kpọkuo jehova jehova aza ya o sịrị sị ahụrụ m jehova n'anya n'ihi na ọ na-anụ olu m bụ olu arịrịọ amara m niile amara chineke na-apụta ihe mgbe anyị na-akpọku ya na ekpere ọ na-eduba gị ịhụ ya n'anya nke a si n'ihe ndị si ahụ chineke n'anya o so n'otu ihe isi adabere n'ike ya nọ na anụ olugo mgbe kpọkụrụ ya onye ka ị bụ mee ka m chetara gị onye bụ baịbụl mere ka anyị mara na ajọ omume anyị akpawa oke n'etiti anyị na chineke amaala m na m nke ọma n'ihi na emejọ ihe amaara m ka ọma n'ọtụtụ mgbe n'imejọ n'ihe amaara m nke ọma na baịbụl mere ka ị mara na ọ bụ aja ala ka eji wụrụ kpụọ gị david asị na ka ụdịdị ala onye ka ịbụ n'ihi na akpọku jehova ya na-anụ gị gị kpọọ ya nye nwa gị ebe ọ ga-agụ akwụkwọ gị kpọkuo ya ka nwa gị lụọ dị nwa gị alụta dị gị kpọkuo ya ka nwa gị mụọ nwa nwa gị amụọ nwa gị kpọkuo ya ka onye nwa gị nwa ya enye nwa gị nwa o duru gị n'ihu chineke n'anya ịhụ chineke n'anya bụ ụzọ ka mma iji gosi na chineke hụrụ anyị n'anya achị chineke n'anya bụ ime ụzọ ya ime ụkpụrụ ya na ime uche ya amarala m taa na ị ga-ekpebi ịhụ chineke n'anya n'ihi na ọ nụrụ olu gị n'ihi na ọ na-anụ olu gị n'ihi na ọ pụrụ ịnụ olu gị n'ihi na ọ ga na-anụ olu gị nhụghachi ya n'anya n'ihi na okwewo nkwa nọnyere gị okwewo nkwa imere gị ebere okwewo nkwa napụta gị hụ ya n'anya gbalịsi ike kwụsị ịhụnanya gị n'ebe chineke nọ site n'ime uche ya n'ime ụzọ ya alala asụ bịaruo ya nso kwụsị ịhụnanya gị kwụsị ịhụnanya gị ị nwere ike ime nke a taa ị nwere ike ime ya echela echi nwee mkpebi n'oge a nga ọbụla gị nọ aga m ahụ jehova n'anya aga m eme uche ya n'ihi na ọ na-anụ olu m ị nwere ike ịkpọkụ ya n'ekpere n'oge a ị nwere ike soro m n'ekpere nke m ga ekpere gị n'oge a ekpere nke nyechasị onwe ekpere nke dabere n'ike ya ekpere nke tụkwasị ya obi ekpere nke ime uche ya ọ bụrụ na ịpụrụ ime nke a soro m ka anyị kpekọ ekpere onye nwanyị lee nwa gị nwaanyị lee nwa gị nwoke ọ na-ekpebi n'oge ịhụ gị n'anya n'ihi na ị na-anụ olu ya ọtụtụ mgbe ịnụ olu ya zaa ya ekpere ọ naghị eji ya kpọrọ ihe site na ugbu ọ na-ekwe nkwa na ị ga-ahụ gị n'anya n'ihi na ị na-anụ olu ya nye ya ike nke ịhụ gị n'anya ka ị ga na-aga n'iru ịza ya ekpere ka ọ dị otu a aha jizọs bụ onye nwanyị amen unu anụla Ozioma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio enyi ọma m na-ege ntị ozi ọma nke taa na-atọ obi m ụtọ nke ukwuu site na ịhụ chineke n'anya bụ ihe dị mma ụzọ mụ na gị si ahụ chineke n'anya obi adị chineke na mma bụ ma anyị mee uche nke chineke n'ihe ọ bụla anyị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ma anyị na-eje ọrụ ma anyị na-edina ka anyị gbalịa mee uche chineke ọ ga-agọzi anyị n'aha jizọs amen nwanne anyị nwoke onye mgbasa ozi emmanuel levi imeela n'oziọma nke taa anyị nyere anyị anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke nọnyere gị n'ezinụlọ gị n'ihe ọma nke ị na-ekwupụta n'ọnụ gị ndị nyere anyị abụọma otu aka ka anyị jikwa na-ekele unu na-asị unu emeela na abụọma nke unu nyere anyị onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail maọbụ arigiria at yahoo dọtcom awrnigeria at yahoo dọtcom gbalịa kọrọ anyị n'ekwentị na 070 63637224 otu aka aka njikwa na-asị onye ọma na-ege ntị na nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo